Ọnụ ahụ kọrọ ọnụ ogiri ọnụ emechara kọrọ ogiri racha onye ahụ jụrụ ụmụ ha wayo abụghị na si mụ ha wayo ọnụ ahụ kọrọ ọnụ ogiri ọnụ emechara kọrọ ọnụ ogiri racha ọnụ ahụ jụrụ ụmụ ha wayo ụzi ya na si mụ ha wayo ọnụ ahụ kọrọ n'ogiri ọnụ e ji gbanwe nke m ọnụ ahụ kọrọ n'ogiri ọnụ kọrọ ogiri racha onye ahụ jụrụ ụmụ ha kụzi ya na asị mụ ha wayo ọnụ ahụ kọrọ n'ogiri ọnụ emetela kọrọ ogiri racha onye ahụ jụrụ ụmụ ha wayo kụzi ya na asị mụ ha wayo chai ọ debere onwe ya dị ndụ egbula ya lee nwanne m wadogbu asị m wadogbu chetekwa ụwa na-eme ntụgharị ntụgharị dị anya ya ugo dịka ofe ya temptation ịmakwa osisi ka ị na-amịghị mkpụrụ o nwere ihe ya na ụmụazị ji lee ọ bụ osisi nke mmiri kpụrụ ka ụmụazị na abịa n'okwute agụwa na-eme ntụgharị ntụgharị God can use your enemies to catapult you to your glory. Hey! God has used my enemies to catapult me to my glory. n'ime ọnwụ ndị ahụ gụrụ goolu olulu ọnwụ brọda ha dakpuola n'ime ọnwụ elu nwale. asị m ụwa dị egwu ụwa dị ogbue ọnụ ahụ kọrọ ogiri ọnụ emechala kọrọ ogiri ire aja onye ahụ jụrụ ụmụ ha wayo emechala si mụ ha wayo ọnụ ahụ kọrọ n'ogiri ọnụ ọnụ ahụ sogiri na isi o kọrọ ogiri racha I will never pray for God to kill my enemies. My enemies will live long. No, no, no, no, no. My enemies will live long. My enemies. But I will never pray. that my enemies will live long, oh yes, and see my prosperity. Thank you. Because Jehovah will set a table before me in the presence of them, in the presence of my enemies. O oh, setiwote m oh, n'usoro n'iru ndị na-akpagbu m. Hey, Jehovah lee. emetela ka ọrụ ogiri racha onye ahụ jụrụ m hụwayo emetela si m hawayo ọnụ ahụ kọrọ n'ogiri ọnụ ka ọrụ ebube onye jụrụ oke osisi ya nọ na mbe kpafụ a o nwere n'ihe ọ o nwere ihe ikuku ga-eme okwute a na-akpọ ọgọ kara ogerile ga-ekwe ka nwa gị onye ahụ kpọrọ ọgọ be ya nụ ntụ ga-emecha bịa n'ụlọ gị rịọ nri onye ahụ kpọrọ ọgọ kara ogerile ga-emecheti n'ịbụ nwanne ya ewo ụwa na-eme ntụgharị ntụgharị ọ tụgharịra gị nwanne m ejila ya eme mpakọnụ ọnụ ahụ kọrọ ọnụ ngiri ọnụ emechara kọrọ ogiri racha onye ahụ jụrụ gị wayo oge mechasị gị ya wayo asị na gị nwale akpọ gị nwenye agado mechie ọnụ gị ike ụkọsara ya chukwu gị n'iwe anaka ogonu ụmụ nwa si n'iwe ego asara ahụ kwue kọsara onye ahụ na-awụ n'ihe nwụ na nzuzo onye na-awụ ihe dị n'ụwale onye mara ala ala obi gị ọ bụ ya bụ onye ga-akọsara ọnụ kọrọ gị ọnụ nwa emechala bịa child education enye ya rice ya rie enyekwa ya zụ ya ata onye nkọrọ kọrọ na ịnweghị ego e. ịhụlọ bịakwala ịmapụ ụlọ gị enye ya rice ya rie enye ya mmanya ya ṅụọ when no lay when walking na nu eje mi mere eje e mere mu muri when e male mere eje mi e e wa si na mne mu na ekere o wesara m okwu uhe okwu ahụ ụmụ nwa gwara m ezeli igwe asalara ya okwu ahụ ụmụ nwa gwara m chukwu bi n'iwu asalara m ya lee. ndị ahụ soro kọma m, bụ nwe na-akpọzi m onye ọma ya ndị ahụ kọrọ m ọnụ uhe ọ bụ nwe si na mba ezi mmadụ si si si m niile nke ha siri m si si

chukwu bụ ebe mbaba m siri ike ebe nwere ọkanye ome chineke nna ya ihe nzuzo ya dị ndị e na-atụ egwu ya o ije ọgwụ mma pụọla nwanne m ọ ga m ije ụbọchị anọ Nkechi ga-ewe nọrọ uchu n'ọbala ebe nwere Chukwuma ebe nwere ebe mbaba ike aka kpatụrụ nwanne m nwoke mkpatuwe egege o nwere ihe ka anyị mere Chukwu ekele were ya o ebe nwere Chukwuma o eze que

sị na akpa nwa ya nwụrụ anwụ akpa nwa ya nwụrụ anwụ esi m na akpa nwa ya ma metụrụ akpa nwa ya ka akpa nwa nwụrụ bụrụ nwa o buru ya nwa ite naanị ịmara ụmụ ihe yiri Chineke na ebe ebe ihe dịghị n'iru ihe dịghị n'iru bụ o ihe n'iru ihe dị n'iru bụ sọse o nwere ihe dị gị chukwu kelele ee inwe mmadụ ị ga-esi ndị bụ ogbe ọnụ n'ihu inwe mmadụ ị ga-esi ndị gị mmadụ onye chukwu kelele ị ga-esi ndị bụ onye ọbịamle ọ bụghị ihe chukwu na-ekwu ihe chukwu na banyere gị ọ na-ekwu n'okwu dị mma ọ na-ekwu n'okwu ọma banyere gị anya mmiri nne m lere ihe m na-afụ bụ afọ ihe m na-afụ bụ afọ gwa mmadụ bilie amụrụ gị mụ afọ chukwu bilie amụrụ gị mụ afọ anya mmiri ejuwo amụrụ gị mụ afọ ịnwa mmadụ asị gị kacha na-ekwu okwukwe ga-enyere gị kata okwukwe nwere n'ime m okwukwe nwere n'ime chukwu abụ ya ka m ji agwawo ji wee gị kụnye delite kurume nwa

chimle chimobiazamo onye biligwe ezebiazamo ọkaka mmekwumbe ezebiazama ebere ha ọkwa gị si m kpọba gị o isi gị obere onye na-echeghị obere onye

chimle chimle chimle na-azama ọha chimle chimle o ruru mgbe o rurule mgbago oku mee. m mụwa bụrụ m bụrụ m gị dị n'aka gị dị egwu onye ọma na-eme mgbagha n'aka m onye ọma na onye